gwanụ ụmụ akwụkwọ ka ka unu mere anyị nwere asụsụ Igbo we have Igbo language today's date is 13th June 2024 ya bụ na ụbọchị taa na ọ bụ abalị iri na atọ n'ọnwa isii n'afọ nke 2024 hmm? tupu anyị a na-aga n'ihu achọrọ m ka anyị bụọ otu abụ hmm? wee kpọlite mmụọ anyị nke ọ bekee na-asị to arouse our interest hmm? akwụkwọ na-atọ ụtọ ọ na-ala ahụ na mmụta onye nwere nkasi obi ọ ga-amụta akwụkwọ ma ọ bụrụ na nne ya na nna ya nwere ego ma ọ bụrụ na nne ya na nna ya nwere ego yes akpụ na-atọ ụtọ ma ọ na-ala ahụ na mmụta ị nwere nkasi obi ị ga-amụta akwụkwọ hmm? ịgụchagodo akwụkwọ ọ bụrụ na gọọmenti enyeghị gị ọrụ inye onwe gị ọrụ ee agba gbara ọhụụ kịta if gọọmenti doesn't give you work you give yourself based on what you've read hmm? site n'ihe ahụ ị gụrụ isi na ya nye onwe gị ọrụ ọtụtụ mmadụ ejigoro ya baa ọgaranya ọ bụghị oge oge mgbasị ee na ya gụrụ akwụkwọ ya gụcha akwụkwọ gọọmenti onye akwanye ọrụ onye akwanye ọrụ ọ nkwa ọtụtụ ndị mmadụ gọọmenti enye ha ọrụ mana ha ji ha nye onwe ha ọrụ na-emekwa ọfụma na-eriju afọ ha hmm? ijiwe nnọọ ka gọọmenti nye gị ọrụ onye ahụ ọ bụrụ na inwe mmadụ hmm, ma ọ na inwe ụkwụ ogologo bifon hmm, ụfọdụkwa chukwu emekwa amara nyekwa ha ọrụ mana gbaa mbọ tinye uchu n'akwụkwọ gị mụọ ya ọfụma mụta ihe ahụ ị maara eme ọfụma ebe ahụ bụ ebe ị kacha dị mma n'akwụkwọ gụọ ya ọfụma gụkwa ndị ọzọkwa ka ọ ga-abụ na ị ga-ama ya ọfụma isi ebe ahụ na-eriju afọ ọ bụrụ na gọọmenti enyeghị ọrụ onwe gị ọrụ site n'ihe ihe gụrụ na n'ihe m na-ekwu ngwanụ ka anyị bido isiokwu anyị nke taa na-asị aha nri dị iche iche names of different kinds of food in English yes number one you have English Igbo number one food is yam abịa n'igbo yam bụ ji ji anoda food kokoyam yam hmm, ya bụ a na-akpọ ya ede kokoyam ede ka na-akpọ ya na igbo nọmba 3 rice a na-akpọ ya osikapa osikapa rice osikapa ọ ya ka a na-akpọ ya n'igbo hmm? nke anọ ya bụ nọmba 4 bụrụ maize maize a na-akpọ ya n'igbo ọka maize ọka nke ise ya cassava nọmba 5 types of food cassava you call it akpụ a na-akpọ ya akpụ akpụ ịkpụ akpụ ya ka a na-akpọ ya n'igbo ee so ya nakwa ọtụtụ nri ndị ọzọkwa enwegasịrị gasịrị. Hmm? ihe niile abụcha bụcha ụdị nri dị iche iche na aha ha enwere n'asụsụ Igbo hmm? ebe onye na-akpọ m hello hi mama Emeka hello igbe ihe mere eji Emeka anaghị abịazi skuul ọ na-abịazi ụlọ akwụkwọ oge ọbụla ma na-ama akị na akwụkwọ njedenye aha absent absent abịaghị m abịaghị m abịaghị m ka ihe mere obere hmm? oge ugbu a anyị ebido ule nwara niile anyị mechara onwe dị nkosa anyị ime ka ihe na-eme ahụ dịkwa ya mma a m mama ọbụ unu nkakwara ịbịa hmm? ọ dịkwa mma otu anyị kpọrọ m n'ekwentị ahụ dịkwa ya hee nụkwa akụkọ ọ gị na-ekwu ihe nke a mmemme emeka maka na John gachara skuul gaa mahadum ọ gacha onwetaghị ọrụ ya ga-eme gị emeka agaghị aga skuul isi na ka ọ gara elere erere gị ahịa na shop ka ị nwee nweta ego ịbatara na mbibi zụọ John ọ dịghị ọnụ mma na nke a bụzikwa nke ha bekee na-asị nke ndị ebe na-asị na ị na-arụ ọgụ Pita na-epe Pọl ọ dịghị mma onye ọbụla na-achị ya na akara aka ya na John gachara akwụkwọ mahadum enweta ha ọrụ ọ bụghị ya ga-eme ka ị ghara ịzụ Emeka na skuul akara kadụkwa n'iche n'iche nhapụ mm, ya ka ọ na-abịa ụlọ akwụkwọ nnugo chukwu ga-eme amara enweta ego kwụkwa ụgwọ niile ibitere maka n'isi John nnugo Emeka agụchagodo akwụkwọ gwụọ ya ọfụma na nwa gị maka na akwụkwọ ọfụma hapụ ya ka ọ na-abịa ụlọ akwụkwọ agụchagodo akwụkwọ ọ bụrụ na gọọmenti enyeghị ya ọrụ onye onwe ya ee ọ ya gbagbara ọhụụ ugbu a ka gọọmenti nye gị ọrụ hmm. oge ụfọdụ ọ na-akwa dị ka a tụrụ anya ya so hapụ ya ka ọ na-abịa akwụkwọ ọ gụchaa akwụkwọ ọ bụrụ na gọọmenti enyeghị ya ọrụ ya eme gịnị ya enye onwe ya ọrụ nwa nwa ahụ n'isi akwụkwọ hapụ ya nnugo hmm? ihe niile anyị na-amụ na klaasị kemgbe one kemgbe otu ọnwa ọ naghị abịa na klaasị anaghị m afụ ya na-ajụ ese ya hmm? amaghị m mgbe unu kemgbe akwa na ma bụ unu nkakwara abịa isi gịnị biko ka afọ ya nwụ na akwụkwọ echi biko biko nnugo nwa akwa na ezigbota nwa onwe isi akwụkwọ ọfụma biko hapụ ya nnugo ngwanụ ka ọ dị ka ọ dịkwa echi biko ka afọ ya n'ụlọ akwụkwọ ee nụkwa ndị mmadụ maka na John gụchara akwụkwọ ibiri ego zụọ John n'akwụkwọ John gacha mahadum hụta ha ọrụ ga-eme gị emeka nwanne gị emeka nwanne ya nke obere isi fadat na na ọ ga na-erere gị ahịa na shop ọ dịghị ọnụ mma ịmaghọ nkịta na nkịta bụzi ịgụcha akwụkwọ gụọ akwụkwọ ahụ ọfụma ihe ahụ ị maara na ị ga-agụnwuru na akwụkwọ gụọ ya ọfụma ka ọ ga-abụ ọ bụ na gọọmenti enyeghị gị ọrụ ime gịnị ihe onwe gị site ihe ahụ ị e gụrụ ọsọkwa nke nka mkpakwa ka ịma ka esi agụ na ka esi ede ọ ya bụ ihe kacha mkpa n'ụlọ akwụkwọ na ihe m na-ekwu